AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa kraịst ka m ji obi ụtọ na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa ama m na chineke na-anọnyere anyị ama m na anyị kpọọ ya na mgbe ụtụtụ na mgbe ehihie ọ ga-aza ekpere anyị ama m na ihe ọ bụla anyị rịọ chineke ọ ga-emere anyị ọ ga-egburu anyị mkpa anyị ma anyị tụkwasị ya obi ka anyị were akwụkwọ nsọ anyị mgbe anyị ga-emepe na akwụkwọ abụọma otu narị na iri abụọ na otu akwụkwọ abụọma otu narị na iri abụọ na otu sams 121 ọ si otu a m ga-eweli anya m abụọ lee ugwu niile olee ebe inye aka m ga-esi bịa inye aka m n'ezie ga-esi n'aka Jehova bịa onye meworo eluigwe n'ụwa amaokwu nke mbụ na-ajụ anya ajụjụ na-asị kee ebe inye aka anyị ga-esi wee bịa amaokwu nke abụọ wee saa si na inye aka anyị ga-esi n'aka Jehova bịa anyị ga-agbalị mara sị na chineke bụ onye kere eluigwe n'ụwa mara sị na chineke nwere ihe niile n'ime abụ aka ya ihe anyị ga-eme dịka ụmụ ya bụ ka anyị tụkwasị ya obi ka anyị nwere olileanya ebe chineke nọ adịghị ihe la ọ pụghị ime ama m na ndụmọdụ a nke anyị nọ n'ụbọchị taa ga-aba n'ime mkpụrụ obi anyị mgbe anyị ga-anabata ndị Seventh Day Adventist Church Choir ọsụsụ amaụkwa ma ha ga-enye anyị abụ nke ga-ewuli mmụọ anyị Onye meworo ọnọdụ ka chineke bụ onye nwe eluigwe n'ụwa ka anyị nwee okwukwe tụkwasị ya obi unu emeela ndị Seventh Day Adventist Church Choir ọsụsụ amaụkwa na abụ ọma nke unu nyere anyị ugbu a onye na-ege ntị anyị ga-ege abụ nke anyị ga-eji wee kpọbata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche abụ ọma ga-esi n'olu ndị Seventh Day Adventist Church Choir ụmụọcha ha ga-enye anyị abụ nke pụrụ iche onye ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot com gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363-7224 ezi enyi m mara na ị nwere ike ige oziọma nketa na www.awr.org chekwuta itinye asụsụ Igbo ka anyị nọ nwayọ mgbe ndị SDA ụmụọcha ga-enye anyị abụ pụrụ iche ọ bụ na ndị na-ebi n'ọka m lekwasịrị anya m,

ga-agbalị na-elezi anya n'ime ụwa anyị nọ n'ime ya ka alaeze chineke wee bụrụ nke anyị tụkwasị chineke obi onye ọma na-eke ntị unu emeela ndị Seventh Day Adventist Church Choir ụmụ ọcha na ọma nke onye nyere anyị ugbu a anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya na-ege ntị ndewonụ unu abịala kee maka ezinụlọ ana m ekele mmadụ niile ndị na eke okwu ndị a n'oge a ihe ọgụgụ anyị si na akwụkwọ detrom isi atọ amaokwu nke iri abụọ na otu ruo iri abụọ na isii Joshua ka m nyekwara iwu mgbe ahụ sị anya gị abụọ na-ahụ ihe niile Jehova bụ Chineke unu meworo eze abụọ ndị a otu a ka Jehova ga-emekwa alaeze niile ebe gị onwe gị ga-agabiga unu atụla egwu ha n'ihi na Jehova bụ Chineke unu ya onwe ya bụ onye na-eburu unu agha mụ wee rịọ Jehova amara na mgbe ahụ sị onye nwe anyị Jehova gị onwe gị gị amalitewo ime ka oru gị hụ ịdị ukwuu gị n'aka gị gị dị ike n'ihi na olechi ndị n'eluigwe ma ọ bụ n'ụwa nke na-eme dị ka omume gị niile si dị na ịdị ike gị niile si dị biko ka m gabiga hụ ala eze ahụ nke dị n'ofe Jọdan ezi ugwu ahụ na Lebanon ma Jehova bibigara iwe oke na-arụ m n'ihi unu o geghịkwa m ntị Jehova wee sị m o zuworo gị agwakwala m okwu banyere ihe a ọzọ ma ọlị isiokwu anyị taa na-asị lezie anya ihe na ewezuga uche unu maọbụ anya gị lezie anya ihe na ewezuga uche gị maọbụ anya gị anyị kpee onye nwe anyị meela n'ihi okwu gị nke gaje na epụ n'oge a nye oru gị ike nye ndị na-anụ anụ ike ntị ka ha nụ ghọtakwa okwu gị n'oge dịka nke a n'aha nwa gị jizọs kraịst onye nwụrụ n'ihe anyị eme ihe na-ewezuga uche ọ bụ gịnị ọ bụ ihe nwere ike ime ka uche gị pụọ n'ebe ị na-aga ma ọ bụ ebe ị na-ele anya ihe ga-eme ka ị ghara iche echiche ebe ị na-aga ma ọ bụ ihe ị kwere pụta dịka ihe atụ otu nwa okorobịa onye ebe anyị onye dunyere ala bekee ka ọ gaa gụọ akwụkwọ ọ pụrụ ebe ahụ mmemme na ite egwu na ihe oriri na ọṅụṅụ wezugara uche ya ya pụ ebe ahụ soro ihe ndị ahụ ọ dịghị anya ndị ala bekee chụghachi ya azụ si ya laa obodo ebe o si bịa ya gbara aka ala akwụkwọ gụtaghị ọzọ dịkwa ka nke a otu nwa agbọghọbịa onye nwere uche niile ịmụ akwụkwọ ma ego adịghị nne na nna ya si ya ngwa gaa mụọ aka ọrụ ebe ọ nọ na-amụ aka ọrụ otu nwokorobịa bịa rịọ ya sị he nwaanyị ahụ m na ị maara ihe nke ukwuu m ga-eduga gị ụlọ akwụkwọ m ga-eme ka ị akwụkwọ nke ọma ebe o bụ obi ụtọ na ọṅụ nwatakịrị ahụ ya onwe ya ọ dịghị anya ya dị ime akwụkwọ gụkwaghị ọrụ ọmụkwaghị ị hụrụ otu uche ya si pụọ dịka ihe atụ ebe anyị nwere ihe ọgụgụ nke taa na-eme ka anyị mara moses bụ onye nye ọzọ pụrụ iche moses bụ onye nwetara ọzọ dịka onye agha bụ onye gụrụ akwụkwọ n'ala ijipt chineke kpọrọ ya ka ọ bịa duo ụmụ israel gaa n'ala ahụ ekwere na nkwa bụ ala kenan ebe mmanụ aṅụ na mmiri ara ehi na-asụ moses jikere jee ije ịkpọrọ ụmụ israel gaa chetakwa na azụọla moses ọ nọọla iri afọ anọ n'obodo ijipt bakwa n'ọzara nọkwa iri afọ anọ ebe chineke nyekwara ọzọ pụrụ iche ịchịkọta atụrụ moses mere ngwa ngwa duo ụmụ israel na-aga ma n'ihi otu mmekpa ahụ nke ụmụ israel si dị na nsogbu niile nke a na-eme ya mere moses uche ya anọkwaghị ebe a na akwụkwọ nsọ dịka anyị na-aghọta akwụkwọ abụ otu narị na iri isii amokwu nke iri atọ na atọ na emeka ka mara ọ bụ n'akụkụ mmiri merab ka onye nwanyị wesịrị iwe meekwa ka nsogbu dakwasị Moses ọ bụkwa n'ebe ahụ ka ihe mkpali iwe nke mere Moses okwu dị ike si n'ọnụ ya pụta gịnị ka akwụkwọ nsọ na-agwa anyị na mgbe moses na-edu ụmụ israel na-aga n'ihi iwe ụmụ israel kpaliri ya chineke gwara ya gwa nkume okwu dịka akwa nsọ si kwuo anyị ka mmiri si na nkume apụta ka ụmụ israel ṅụọ dịka edere na akwụkwọ ọnụọgụgụ iri abụọ amaokwu nke asaa na nke asatọ ya nọmbas 20 iri amaokwu nke asaa na asatọ ya si ya gwa nkume ahụ okwu ma n'ihi mkpali iwe mere moses elekwaghị anya ebe ọ na-aga uche ya ezukwaghị oke ebe ahụ ya were mkpara kụọ oke nkume ahụ mmiri si ebe ahụ pụta nke a ihe mere moses kpaliri chineke iwe chineke si ya obodo ahụ ị gaghị apakwa ya n'ihi moses kwesịrị ịbụ onye nwere okwukwe mara ebe ọ na-aga nwee ntụkwasị obi n'ebe ọ na-aga n'ihi nke a ndị ọ na-edu mere ka uche Moses pụọ nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-eke ntị ka ihe iji n'aka ka ebe ị na-aga uche gị ọ nọkwa ebe ahụ ị na-enwekwa ezigbo nlekere anya n'ihe ihe na-akpọpụ uche anyị juru eju dịka nwa akwụkwọ na-aga akwụkwọ ọ bụrụ na ịga ịgụ akwụkwọ ma ilezighị anya ihe ga-akpọpụ uche gị juru eju ọ bụ tv onyonyo ọ bụ handset ihe ndị a nwere ike ịkpọpụ uche gị ihe kwere ga ka ịgụ akwụkwọ ị ga-agụtakwa ya nke a mere moses moses bụrụ onye enwekwaghị ike ịba n'obodo ahụ ekwere ya na nkwa ebe ọ ga-aga ọbịa mere na akwụkwọ detronọmi isi mbụ amokwu nke iri atọ na asaa detronọmi chapter 1 verse 37 moses gara n'ihu gwa ụmụ Izrel okwu a sị ha otu a ọ bụkwa mụ ka jehova wesara iwe n'ihi unu si gị onwe gị kwa ị gaghị aba n'ebe ahụ Joshua nwa nnọọ nke na-eguzo n'iru gị ya onwe ya ga-aba n'ebe ahụ gị mee ka ọ dị ike n'ihi na ya onwe ya ga-eme ka israel keta ya Chineke wesara ya iwe si ya na ọ gaghị aba ebe ahụ n'ihi na ụmụ israel mee ka o wepụ uche ya n'ebe ahụ nwanne m nwoke nwanne m nwaanyị enwere ọtụtụ ihe ndị ga-eme ka uche anyị pụọ n'ụwa nke a ihe ọ nwekwa ike ime ka uche gị pụọ n'ebe ị na-enwe nlezianya bụ akpịrị nri ịsọ n'onwe ya n'ihi akpịrị na nri mere o nwekwaghị ezigbo nlekere anya n'ihi nke a gịnị ga-abụ ihe nketa gị gịnị ga-abụ uru gị ma ọ bụrụ na ị tụfuo alaeze Chineke gịnị ga-abụ gị gịnị ka bụ ihe nketa gị ma ọ bụ na iketa ndụ ebi ebi ya mere taa na m akpọ gị gị onye na-ege ntị lezie anya ihe niile gbara anyị gburugburu nwere ike ịkpọpụ uche anyị ọsọ ndụ ebi ebi nke anyị na-agba anya gị eketakwa anyị abụrụ ndị ịgba aka n'akwụkwọ maka isi asatọ amaokwu nke iri atọ na isii ruo iri atọ na asaa ọ na-asị anyị kee uru ọ ga-ebara gị ma ọ bụ na ịtụfuo ndụ gị ma keta ụwa niile n'ihi nke a ndụ ebi ebi dị anyị mkpa jizọs na-akpọ gị oku na anya ebe ị na-aga ekwela ka ihe gbara anyị gburugburu ọnọdụ ọjọọ nke anyị nọ n'ime ya ọ bụ ihe isi ike ọ bụ agụụ ihe ndị a nwere ike ime ka uche gị pụọ ị ga-eketa ndụ ebi ebi ana m arịọ gị gị onye na-ege ntị lezie anya ka iketa ndụ ebi ebi jizọs na-akpọ gị taa bịa nwa m nụrụ olu m ọ ga-adịrị gị na mma mgbe anyị na-eme nke a ka onye nwaanyị gọzie n'aha jizọs eme ka anyị kpee imeela jehova n'ihe okwu gị nke pụrụ n'oge a ka anyị bụrụ ndị ga na-ege ntị ka anyị na-enwe ezigbo nlekere anya n'ihi na ihe na-akpọpụ uche anyị gbara anyị gburugburu agụụ ego ihe nketa ihe ndị a nwere ike ịkpọpụ uche anyị anya ga-eketakwa alaeze gị ma ọ bụrụ na anyị lekwasị gị anya jizọs ndụ ebi ebi ga-abụ nke anyị nọnyere ndị anyị niile ndị na-ege ntị nọnyekwara ndị naanị okwu gị ka anyị lekwasị gị anya ma nketa ndụ ebi ebi dịka ị kwere anyị nkwa nke a bụ arịọ m meere anyị ya aha nwa gị jizọs kraịst enwewo n'ihe anyị amen n'ime ịhụnanya nke kraịst ka anyị ji obi ụtọ na-ekele onye mgbasa ozi chukwu ebe jọn imena na oziọma nke iwetara anyị na-akpọrọ uche anyị n'ala azụ ka anyị wee lekwasị jizọs kraịst anya site n'ime kraịst ka anyị ga-enweta ndụ ọma n'ime kraịst ka anyị ga-enweta ogologo ndụ na ahụ isi ihe n'ime kraịst ka anyị ga-ebi ndụ ebighị ebi ka anyị gbalịa lekwasị kraịst anya ekwensu n'ime ụwa ga-achọ ka anyị rapụ ige kraịst ntị ma na-arịọ gị onye ọma na-ege ntị ka anyị gee jizọs kraịst ntị lekwasị ya anya mara na ngọzi ga-abụrụ nke anyị otito na ọjịja mma ga-abụrụ nke ya imeela onye mgbasa ozi anyị na-arịọ ka chineke nọnyere gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen gbalịa kọrọ na naekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo